ndị kọrent nke mbụ isi nke ise a na-anụ nnọọ na ịkwa iko dị n'etiti unu aha ịkwa iko nke na-adịghịkwa ọbụna n'etiti ndị mba ọzọ nke mere na otu onye n'etiti unu were nwunye nna ya unu onwe unu afụliwokwa onwe unu elu unu erughịkwa uju kama nke ahụ ka e wee wepụ onye ahụ n'etiti unu bụ onye lụrụ ọlụ a n'ihi na mụ onwe m n'ezie ebe m na-anọghị n'etiti unu na-arụ m ma anọ m n'etiti unu na mmụọ m ekpe ụmụ onye ahụ nke lụtara nke a otu a ikpe ọbụna ugbu a dịka a ga-asị na anọ m n'aha nke onye nwaanyị jizọs mgbe unu zukọrọ mmụọ m na-esokwa unu ya na ike nke onye nwaanyị jizọs ịrara onye dị otu a nye n'aka setan ibibi anụ arụ ya ka e wee zọpụta mmụọ ya n'ụbọchị onye nwaanyị jizọs ihe ịnya isi unu adịghị mma unu amataghị na ihe iko achịcha dị nta na-eke ogbe ụtụ ọka agwọrọ agwọ dum sachapụnụ ihe iko achịcha ochie ka unu wee bụrụ ogbe ụtụ ọka agwọrọ agwọ ọhụụ dị ka unu bụ achịcha ekoghị eko n'ihi na a chụkwara àjà ngabiga anyị bụ kraịst ya mere ka anyị na-eme ememe ahụ ọ bụghị na ihe achịcha ochie ọ bụghịkwa na ihe iko achịcha nke bụ obi ọjọọ na ajọ ọnụ kama na achịcha ekoghị eko nke bụ ịdị ọcha na eziokwu edegara m unu n'akwụkwọ ozi m ka unu na ndị na-akwa iko ghara imekọ ihe ọ bụghị ndị nke ụwa nke a ndị na-akwa iko ma ọlị ma ọ bụ ndị anya ukwu ya na ndị ya na-apụnara mmadụ ihe maọbụ ndị ya na-ekpere arụsị ebe ọ ga-adị unu mkpa isi n'ụwa pụọ ma a sị na unu eme otu a ma otu ọ dị edegara m unu ka unu na onye ọbụla nke a na-akpọ ya aha na ọ bụ nwanna ghara imekọ ihe ma ọ bụrụ na onye ahụ bụ onye na-akwa iko ma ọ bụ onye anya ukwu ma ọ bụ onye na-ekpere arụsị ma ọ bụ onye nkwutọ ma ọ bụ onye na-aṅụbiga mmanya ókè ma ọ bụ onye na-apụnara mmadụ ihe ka unu na onye dị otu a ghara ọbụna irikọ ihe n'ihi na olee ihe bụ nke m ikpe ndị nọ n'ezi ikpe ọ bụghị ndị nọ n'ime ka unu onwe unu na-ekpe ma Chineke na-ekpe ndị nọ n'ezi ikpe wepụnụ ajọ onye ahụ n'etiti onwe unu